live music, live and direct. Yeah. kiri ɛɛ i b'a nɛ mɛ a kɔ wo kɔ kɔ tu de i b'a ni mana tu tobi i b'a nɛ mɛ ɛɛ ndi o ka ye a ye sigi a ye gba unu n'o ti gba unu jɛ unu n'u na kuko aka a y'a anabata aka unu ko na ebe olu tutu ike taa ma ndị mmadụ ndị ibite

Jewish Center for Research in Religion and Culture today, Saturday, 28th of October 2023. We are here at the traditional wedding of uh, Princess Adele Duke Onyinye Emeka with her husband, Mr. Chijebere Okosa from Uke, Idenmili North, documentary Area, Anambra State. Now we are, it is time for the, for the business of the day. as the two families, the family from Ukea, Udemli North, local government area, Anambra State, and the family from Umuatualu, Umweri are now going in for the setting of the bride's wealth. I don't know what kind of this side. I'll put it in on there. Okay, what is the one? I'll put it this side. I'll change it, whoever. awudu tutu wa bɛ ka jɔ k'a b'a tigɛ yi jɔ wa dama a n'o yɛrɛ b'a fɔ n'a y'a jɛ ɛɛ u bɛ nugu cɛ ja e ye kuru We are about to witness the setting, the process of the setting of the bride price in accordance with Igbo marriage rights, as it practiced here in Umwe. É é um um yake naye munhu umweri umweri yake naye munhu yenu zvono katano ugeke naye mundo, yenu zvono katano Already we have witnessed this in different Igbo communities. When uh, Igbo's first son went to marry, And at another time, we will second son. And now we are witnessing people coming in from uh, outside of home where we uh, for the wedding of Ibe's daughter the gift. And there's uh, Mecca. aí àìsọ̀rọ̀ ọ̀pẹ̀ nípa ètò ìbò ti èmi ẹ̀kọ́ aí ìfún àyíyá so yẹ̀rú òun náà fún nà fún nà fún nà mọ́ aí ìbí àrùn so na ọ bụrụ na unu nwee aí yọọ ya aí ada eze anyị etubu unu abada obodo aí ya nwere ala daalụ nwere ya gasị Thank you. abụ anya njikwa abụ na na anya anya na-akọ ibe eke oge obe ibe na ọchịchị akụrọbara aka na-abụ nwaanyị iru n'ugwu anyị ma na iru n'ugwu n'onye bịa bụ onye ifodi eze anyị na n'ụwa anyị ga-egwu n'ụwa ebe jizọs ebe anyị bịa na-efu ka arụ ọrụ ọkụ dịka ndị igbo si eme uru ka o si n'aka nwa anyị dị unu anyị ga-ebiri uru onye ahụ dị unu ọ bụrụ obere mmadụ na ọ bụrụ ọrụ ọ na anara ọka n'ahịa bụrụ ndị bịa ya bụrụ obere mmadụ ụlọ bụzi ndị ụgbọelu ụgbọelu so ka anyị oke eji eme site na ọrụrụ ọnụ ọkụ ibe ọ ya abụ eme ọ dịka anyị asị na ọ dịka asị na ọ ibe na-eme na-ezu ndị bụ azụ mmadụ no agụonye opempe agụonye abasa na anyị ka ndị n'ezi na-eche apụta daalụ nụrụ nne ịma na onye nwa ọkụ Biafra bịara asị na onye na-ego ego asị na ọbụzụgo nwa ihe otu a etu anyị batara amadụ nna anyị asịrị anyị okwu ego ma ọ bụ ụzọ ofe ofu foto anyị bụghị na anọ nnukwu ego anyị naghị ere amadụ nna anyị asịrị anyị wetarakwa ego na anyị eche nna anyị asị anyị anyị ntị na mana unu si na anyị eweta ego gwa nna anyị na anyị eweta ka anyị jee gbaba mbibi na anyị nwere ọnụ ọnụ anyị yọ ka anyị bịara ọjọ́ wo kẹlẹ́ wù. ẹ bá kàtí sí ẹ. ọjọ́ kẹlẹ́ wù. ọ̀hún náà yẹ kí wù mí yẹ. ọjọ́ gbẹlẹ́ bẹ́ẹ̀ sí. mo kú dé mọ̀ sí àtọ́jú. ó bá dé sí mọ̀ sí àtọ́jú. ọkọ bẹ̀rẹ̀ adé ma. ayé ìfẹ́ ọkọ ọdún mọ́ àwọn kàyé. ọ̀hún náà yẹ na mú àyè wù gbẹlẹ́ nù ní. mo fi àná ọkùnrin náà kọ́. máa kú ó lé ìfẹ́ nwaanyị a nwụrụ fere nnụ ka ya na-agba nri na anyị egbu nri anyị kwutere na anyị egbu nri nwaanyị wee na-agba nri tu na onye jere yunivasiti akpọrọkwa n'afọ ma ego ka eji wee zụ ya nwee masta digrii na-arụ ọrụ e wee na-agba nri unu nyekwana anyị 2 milion naira ka anyị were wee bido daalụ rinne ndị nwere ihe na-eme unu ya bụ ehm, ije ya ekwekwe n'ojije ebe ọ bụ na obere na 2 bilion echebu na agha sị eji ebute bank ama anọ ya ebere 2 milion eche na ya kpọbaba anyị gara ha kọntrilion mana ego mere na ntu mmiri ọnya bụ ije ya ekwu ojije n'odori nna ochinama amara na ngwa aganye ya 2000 naira anyị ala ego ọkụkọ ihe weta ka ọ bụ eze ka adị ọ bụ eze ka adị Can you have twenty? Thousand. Thousand. Ayahara wa ló di ọnu ama. Ayé kúrè ló fún kúrè. Wíwú wa lò ló kọ́ kúrú rẹ̀ ní. Ayé ẹ̀ yára fifty thousand. Àbọ̀ ọ̀sọ̀ ń kúrú. Ìmọ̀ náà ọ̀sọ̀ wọn á lè jẹ́ ìdí dàbá ń dàbá. Efu na ugo nke dị ugo dị n'isi ebe ịbụa. Nwezie ndị nso chere n'akụkụ ɛsrɛba osurɔ nipa esusu nwa lɔri ibe anyị na-emekwu na ọgọ wee si mmiri ana ezi mmiri ahụ wụ na ọ na-echi echi na ibe anyị bịarụ ka anyị pụta n'igwe merụ ya hanyes ya na nwa ya nwaanyị nwa ada bụ prinses ka anyị nwere prinses wee nababa anyị ka anyị nwe ụgwọ prinses ekele mụ dịka ogun kwuru amaka mana dịka na isi na-elesiri n'ibe dị ezi owe anyị nọ nke nwere nọ na ọnwa si mụ gba dọba nele anya si na nwa abụghị eligbe n'ibe na ọka anyị ga-ebido elikwe ibe dọba bepụrụ ụlọ obere ego bikọsi na obìnrin tí a bẹ yẹ owó fi dùn ún. Nwere nana ha si ka agbanwe unu nweta sọsọ one million ọdọ kẹkẹ.

bete ka esi ejere m mara na nkwụkwọ dị n'obodo bifo ihe arịa n'ugwu ya chite ete eziokwu ekwetele gị ya okwu erighị izu kọrọ ebi ekwugetara okwu ọ dịka ya febe ahụ anyị kwesịghị ike kwụ akwụkwọ anyị kwụ akwụkwọ wee gbaa izu anyị wee tụchakọba nke onye ji oweta nke onye ji oweta maka na ọ dịrị ọrụ ọ dịrị ichi dị mma ebiri ya n'aka This man, we're going to have ọ dịghị onye Chidimma ewere adị n'adị anyị wee tụpụ otu nkụ n'onye ji eweta onye onye ji eweta ka e were egbe nne dị na nke nne ya dị ka e weletakwa ndị ọgụ mmadụ anarụzie enu na ewe setụlba kedu onye ya nọbụ m ife mbụ ebe a n'ọdị ọrụ n'aka Apia ya. Thank you. God do, God do everything. Good luck. Pasa kwa meji no fuake Young will contingent are coming out of their conference deliberating about the offer, the right price offered by the in-laws from Okere. Ọ̀bùrúkì ni jìsì. Ó yẹ ẹbẹ̀ ní fún fún. Ó yẹ ẹbẹ̀ ní. Ó yẹ ẹbẹ̀. Má bọ̀ bẹ̀ ni. Nọ́ọ̀nì. Nọ́ọ̀nì. Ah, ayé wà ná ọ̀pá omi jìbìá wọn ní na olùkọ́kọ́lá wọ́pẹ̀lẹ́. láìsọ lọ́ba dike. ẹ bá wúlú lè já yọkọtẹ yọkọtẹ mu òtí yọkọtẹ ilé mi tí o wà rẹwà dìnyẹn wọjà yọkọtẹ awa nínú ọkọlọ ọkọlọ ọ àdé yìí. ó yẹ zù. ó yẹ adé mma mẹ. ọmọ ní bẹ́ẹ̀ ni kúrò bíà. wọ́n yẹ ife ande kpọrọ bụ ka ihe ewuru ọrụ ife ande ka ihe ewuru waulu ehe eh no ha abuso na no kata nwa ye kota kiri adu no wa ya mutala ye nwa ife ada ebe a adịba ya ọ bụrụ nya mụrụ ya n'ụmụrụ ibe anyị bịara ala nne ndị anarụcha nwaanyị arụcha ọbụbụrụ ebe ebe anyị zikọ okwu anyị na-etere aka maka anyanwụ na-eme ka ọbara two hundred and two hundred and fifty thousand. so wa bẹ ba ayi do kutẹ etu ọkùnrin olu si. asẹlẹ na owó nu bagana magana ezi mmiri ka a na-agwa ibe na okpuru ezi nkụ ịmakwa ya na ọwụ ele kuli agụ na obi anụ ọnwa ahụ pụta ọlịlị àjàmúdé mẹ àwọn mẹ́ka ní gbèdó ọdún ní wàá kọ mẹ́rọ ọkùnrin ètò ọkọ àyàká jẹ mi nbí sẹ́ńtẹ̀ ọdún yẹn nana anyi lẹ́gbẹ́ ẹ̀jẹ̀ mẹ́lẹ́ wọn yóò kẹ́ wẹ́ mẹ́tò eyi wù lóòtù lọ wọ akókó tẹ̀ mọ́ àpàtà waa ìlà ìjì kùsì òkú ike pẹ̀lú ayé wùlú wúlò kó dé wọn ayé wùlọ àná òbí wù.

mana ka m gwakwu na eziokwu ndị anyị na-ekwu okwu ya afụgo onwe fa nabata onwe fa dị mma na onwe fa ọ bụrụ ghọta etu si ghọta ka anyị si ghọta ebe anyị na-emezi bụ ka akpụ ududo oku n'ọnụ ya ee maka na etu anyị nọkịta ha na-agba ntị anyị na-ana agba ntị anyị gwa na-agwa ya ka anyị kpọọ ndị unu enyere anyị aka anyị enyere anyị enyere unu aka ibe wee daba anyị kpacha izu apụta ọ bụrụ ya bụ na ife ọbụla anyị agwa n'ụlọ maka na ịkpọbaga anyị ndị ọgọ anyị kpọba ndị ọgọ anyị ṅụọ mmanya ndị ọgọ n'ilu ife ọbụla anyị ebutere abụ nda ọ daba ọ daba ibe anyị na ya anyị ọ daba ọ gaghị daalụ arụtụ ọnụ ọkụ amara m nwa ndị bụ unere na-eme onwe ebe a na-akpọ ego ọrụrụ ọnụ ọkụ ọ dịrọ n'ebe ebe eji arụ ọnụ ọzụkwọ gị ya amaghị bụrụ gbagoro anyị tinyere tinyere

yóò kékeré mu ó bí owó níbi bẹ́ẹ̀ ni kò ṣe bí ni. àmọ́ àtàwọn bàbá sí náà mọ̀jà kó àwọ̀ lẹ́jì malẹ̀ kò yàn kí á yà ń tó ta àwọ̀ lẹ́jì malẹ̀ kò yàn kí á. ọkọ̀ abala àwọ̀ kì í jẹ pé yà. because náà náà máa lọ́wọ́ jọ bùtù mọ̀ mà ní ìbàlẹ̀ ọkọ̀ yìí fòrò yìí fòrò yìí ọkùnrin mẹ́gídá èsì ẹ̀ mọ́tò mú sí ẹ̀sìn jẹ́sì màá sì mú jẹ́ gbàgbé jẹ́ bùtù yà sínú ọ̀rẹ́ bọ̀rọ̀ mi àyè mọ̀lẹ́ ń dídí ọ̀pá. bụ ezi emusi jesi o wee daba dịka eme ya ekele m unu nwa na-ekele m unu achi ekele m unu duke ekele m unu ụlọ akwụkwọ na ọkpaka dịkwa ọkpa nwa olu na-atọ na ọ na-adakwa na njiwe nghọta ọ bụrụ ọkpapa kwuru dị ego na bụrụ maka na polisi eti ego na eto wee gba ọma ndaka ji ma na unu chọkwara ya ọnụ wee ya ee ahụ uru ahụ uru anyị na-akụ anyị na-efe mmiri ọgọ ka chọrọ ntụ anyị ọgọ ime chọsiri ka ime kịta gị saa ụmụ ike ike ike ike ike ike ike ike ike Ibáyìnbá ọ̀pọ̀lọpọ̀ sí ẹnu ọ̀hún ẹ̀sìnlẹ̀ ifọ̀ sí ẹ̀kẹ́ bọ̀rọ̀ mọ̀. Ewu adibe eke nyadira ku eke na ama nkɔrɔ maa yi. Olugo da yɛrɛ wɔkɔ. Nɔ oku ayi. Ama akɛnɛ ɛkɔ sɛ iya yi ma wa tɛ kɔ iya yi. Ofin fɛ akɔ ka bɛ. Ṣé wọ́n á ní ìyá yìí lóhùn ló kí ìyá yẹn mọ̀ ní fún àjọ àjọ. Ìyá yìí ń ayé ìwé. Ìyá yìí ń ayé ìwé. Ìyá yìí ń ayé ìwé. That's why I am. And so the deal is completed. Uh, witnessing the first uh, handshake, His Majesty Ibn Mary has pronounced the visitors from UK as his in-laws. <laughs> Uh, nyɛ atijɛ tijɛ mɔgɔ dɔ yina nyɛ nyamɛ mɔgɔ ko nyɛ wɔn tijɛ k'aw ka kayi kpajɛ yɛ ko jɛnɛ ata o yana o yana tolo na ma o ŋun kɛ o ayi la ja ke ja o n'ata. bawo na mɛkɛ bawo na mɛkɛ fo i b'olu kɛ mɛ bulu fifty thousand wɛrɛ hundred thousand nyɛ.